kada malụ n'ogwe ịnọ n'ụlọ na-egbe wee barụ mbe na anọ n'ụlọ na-egbe wee buru ịgbatido nke ekwentị ka m gwụnụ n'ofu okwu a achụkwu jikwa egwu wee du anyụ n'ebe anọ n'ụlọ na-egbe wee bara ịgbatido ndị Igbo anyị were asụ ịnọ anyị were na asụ ịna iji ide ebube asimego eketela anyị ife ọma asimụkwọ kpọtala anyị ife ofe ayọlụbo fọtụla anyị imi ya anọ n'ụlọ na-egbe wee anọ n'ụlọ na-egbe wee anọ n'ụlọ na-egbe wee fere ịgbana kebe m kebe m kebe na amalụ n'ogbe ndị Igbo na-ama mma ei afrịka na-aka nka iterie anyị nwere ndị gụrụ akwụkwọ na ndị ikom anyị anyị nwere ndị chiri fada nke erie n'ụwa anyị nwere ndị nwekwelu ndị nke chiri pastọ anyị welu ndị na-achịtekụ na-eme ihe omume ndị Igbo anyị welu ndị mkpọrọgwụ na mkpa akwụkwọ okwu nwamba na-ewere okwu ọgbalụ ma ejima a na anyị bụ ozi ntewa eze wee neta anyị dị na aga na wee dị n'ụbọ na-eme na aga anọ n'ụlọ na-egwe wee furu egwu onye na-eme nsibiko biko kọba n'ụsịga onye na-eme n'ọfụma jide kwe ka iji chakachaka ọ na-amarụ n'ụlọ Chaka dị furu n'oge anọ n'ụlọ na-egbe wee bari gbatido anọ n'ụlọ na-egbe wee buru mbe ha. anyị jere obodo eshia ndị dị na n'afọ alili mmewe megide wee dabata n'iro ndị Igbo furu ya n'afọ abalị ụba anyị abatago n'obodo amerika ndị Igbo furu ya n'afọ adịkaja ejego obodo niile ndị gofulu dị efe a na-agba mbọ abịa n'obodo afrịka anyị taa niile na anyị na-agba mbọ anụnụnụ na-egbe wee mbetido kebe kebe kebe kemke daga na amarụ n'okwe nanana na na na me,